gee ntị unu chi- ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ọmụnwa ụkọchukwu Ọstin Okigbo na ndị mụ na ha so na-eme ihe gbasara okwu a ikoro ekwuwakwala ọzọ akpọkwala Igbo oku taa gewenụ ntị ka anyị wetarenu ozi anyị ji bịa wetarenu ọtụmatụ wetarenu ihe wu ebumnuche anyị anyị kwuo anyị atọsara ụnụ Igbo unu eburu jee tụlee mara ihe eji ya eme a sị na ọ tụọrọ mara ya mana tụọrọ ofeke ofeba anụ ọhịa ndị mụ na ha nọ n'oche okwu taa bụ dọkịta ejike ọbasi eh, onye nke ọzọ anyị na ya nọ n'oche okwu taa bụ maazị oke ụkọchukwu ihe anyị ji okwu ya eme taa bụ na ihe anyị bu n'uche ikwu okwu ya ekwu banyere ya taa bụkwa ihe gbasara nchekwa obodo nke anyị rụtụrụla aka n'ọtụtụ oge n'oge gara aga ọ bụrụ na ndị na-ege ntị ndị na-agụ na-eso ihe gbasara Uh, ozi na ihe ndị bekee na-akpọ news ọ bụrụ na anyị na-eche ntị na-eleba anya n'ihe na emenụ ọ o nwere ihe mere na nso nso a na mpaghara steeti ole ma ole ndị nọ na mpaghara ọdịda anyanwụ nke Naijiria ndị ụmụnne anyị n'ebe ahụ anyị ghọtara na ihe ahụ ha na-akpọ amoteku nke ha wepụtara bụ atụmatụ ha wepụtara maka ichekwa obodo ha na mpaghara obodo ha ka ha garala n'ihu n'ụlọ ha iche omeiwu ha dị iche iche wee bịanye aka ka ọ bụrụ iwu obodo ha ka a ka na-ekwu ihe a ndị ọchịchị nke ọwụwa anyanwụ mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọ kacha n'ala Igbo enwebeghị ihe ọbụla ha tụrụ echiche ya karịakwa nke ha si na ha na-eje ka ha na ndị uwe ojii na ndị anyị ka ọ si dị anyị n'obi na anyị nwere ike ịkpọ Sochiegbu bụrụ ka ha na ha tinye aka na ihe gbasara nchekwa obodo anyị na-ajụ si ka ihe a na-eme elemanya onwe ndị na-ele anya n'ihe gbasara soshal midia anyị ahụ na ọtụtụ ihe na-apụta ma ọbụla ndị fulani na-achị e, nama ha na-abanye n'okporo ubi ndị mmadụ na-erisesi ihe na akwekwa ha ike n'otu aka ahụ ma ọ bụ ndị nke ejidere a sị na ha ji nwa ntorobịa tinye ya n'ụgbọ eji buru ọtụtụ ehi awụsa ọ e, ga-agụ ole ka ga ahara ole nke ọzọ na Anambra steeti a na-agwa anyị na ndị mieti ala akpọrọ si ka ha bịa sonye n'atụmatụ ileba anya n'ihe gbasara nchekwa obodo na ọgbaghara na esemokwu na-anọ n'etiti ndị mmadụ na ndị na-achị nnama ha esi n'ọgbakọ ahụ pụọ nupụrụ gọvanọ Anambra isi na-enyeghị ya ugwu nke gosiri na ha enweghị nsọpụrụ ihe gbasara ndị ọchịchị nọ n'ala Igbo anyị isiokwu anyị awụrụzi Igbo ole ihe anyị ga-eme anyị ya okwu a ka anyị na-achọ ịkpụba ileba anya taa ka ka m na-ekwu ya maazị ejikọbasị a na-ekwe n'isi ọ dị ka o nwere ihe ọ chọrọ ikwu banyere ihe a ụkọchukwu ịtọgbarala anyị okwu nọ ka mara ihe ele ha ga-eme maka na ndị Igbo tụrụ ilu si onye ndị Igbo gbara gburugburu na-eche ndụ ya nche mgbe niile a na-achụ ewu ojii n'ehihie ọwụ chi jie abịa chụwa ewu ojii nsogbu dị maka mgbe ihe a bidochara a na-asị ee soshal midia onye bịa ya eti gị ihe machiri ya na ọ wụchaghị eziokwu ma ile anya ihe na-eme um, ugbu a ị ga-achọpụta na ezigbo nsogbu adụ nsogbu ahụ dị um, ọtụtụ ndị agaala tụnye ọnụ ihe a ga-eme ndị agbata obi anyị ka isi kwuo okwu ya ha echeele ya chịkọta onwe ha chekwaa onwe ha anyị nwa na onwe anyị onye ọbụla na-emere onwe nke ndị ọchịchị gọvanọ ndị Igbo ihe bara ha uchewu ịgbara gbakwuru ndị uwe ojii ka a mara ma ị e ga-esi ebe ahụ nyere anyị aka o doola anya na ihe a niile enweghị nke ga-azọ Igbo na ihe nọzi ugbu a wụ ahụ ka emere eme ka ahụ mhm. ihe m na-eche ugbu a na onye ọbụla nwa afọ Igbo ma ị nọ n'ala Igbo ma ị nọ mpaghara ọzọ na Naịjirịa ị pụrụ apụ nọrọ ofeke ma anyị nwa nọ ebe a na Amerịka o ruole mgbe a ga-ebido tụwa alụ e, n'otu dị mkpa miri emi ka mara ihe a ga-eme ihe a maka eleghị anya ihe a ga-eri isi ọtụtụ mmadụ n'ala Igbo ihe mbụ m ga-eche bụ na anyị anaghị asị mmadụ ga-agbuo mmadụ maka ka ahụ wee bute ọgba aghara n'ala anyị mm. ọ ga-akara anyị njọ alụọla agha mgbe a lụrụ agha ma ebe ọ bụ na anyị nwere ndị na-achị obodo nwee na eh, obodo naijiria nwekwere na konstitushọn otu esi achị obodo n'uche m ebe ahụ ka ị e ga-ebido onye ọbụla nọ n'ala igbo enwere ebe isi bịa ebe ahụ isi bịa enwere onye nọ na eh, eh, steeti gọọmenti wee na-anọchite anya ụlọ ọ ugbu a ka ọ ga-ebido rụwa ọrụ dịrị ya mm-hmm. maka ọ bụrụ na ndị igbo niile ga-agapụrụ ndị representatives ha niile zodochi ụkwụ ike n'ala na ụnụ ga-abịa gaa gwanụ onye isi obodo hmm. anyị chọrọ ka agbụ izu mara ihe a ga-eme ihe a ya edoo ya anya na nke a wụzihụ ihe echi n'elu eme ma ihe a na-eche ka Abuja bịa mere anyị hmm. n'Igbo chọrọ iji aka ha zọọ onwe ha ndụ n'uche m ebe a ka e ga ebidogodo maka m hapụ eh, maazị ụkọchukwu lemewere ihe ọ ga-atụnye ọnụ maazị ọbasi ihe kwuru bụ ihe m na-eche o nwere ihe ikwu m na edetu isi na ndị nọ n'ụzọ ndịda anyanwụ mm. achịkọtago onwe ha mm-hmm. nke gosiri na anyị nwa bụ ndị nọ n'ụzọ ọwụwa anyanwụ achịkọtaba onwe anyị na anyị na-eme ka ike otu onye karịa igwe ike anyị na-ekwu anyị na-ada asị na anyụkọ mmamịrị ọnụ ọgbọ ụfụfụ mm-hmm. mm. mana o nwebeghị etu anyị si wee kpara dị ụka ka ị ka a ga-esi wee fụ ebe a ga-anyụ mmamịrị ya bụzie na-achọkwa ịnyụ ya, ọ na mmamịrị ada akpa anyị ka anyị bụrụ anyị ejekwube ndị ọzọ dịka atụrụ ada akpanye n'afọ efi efi na ma ada akpanye n'afọ ewu ọ bụrụ na anyị bụrụ ife na-aya anyị bujelu ndị anyị ma na ha chọrọ inyela anyị aka ejee na nke ndị polisi ejee na nke fedral gọọmenti ejee na nke amị ma ugboro ole ka anyị ga-akọ akụkọ nke mere n'Enugwu steeti gọvanọ na 82 division na polisi nọrọ mee mitin mana ka otere anya ka esi mitin na ihe a na-ekwu mebe ọkpọkwazi ọzọ asị akpọmebe ọ na anyị afụbeghị n'ụzọ ahụ adaghị aga na ụzọ adịrị ya kedu nke anyị na-atụ agba atụ n'ogbe agbakwa atụ n'ogbe ọzi ogbe ka akụrụ akụ oge eruo na onye ọbụla ga-eji ile ya gụọ ezi ọnụ ekwelụ m n'ife ikwuru hmm. oge eruo na onye ọbụla ga achụ n'ebe ọ nọ maka ada agadi nwaanyị daa nda ugboro one ọgụọ n'ife obodo ọnụ anyị ekwesịghị ịgụwa ife anyị bụ n'ụkpa ọnụ onye si na biya kunie kwa ụtụtụ ya jụọ onwe ya kedu ka m si echekwaba onwe m kedu ka ọnọdụ m si ga-esi dịrị m mma ka ka m ga-esi mee ka ihe ije m gaa ọfụma kedu ka m ga-esi ọ na onye nwere ezinụlọ kedu ka m ga-esi debe ezinụlọ m ndụ maka na agha na-ama ọkụ ya eluebekwa nso mana agha mara ọkụ ya dị ngwụrọ a na-eri ngwụrọ ekwesịghị e iri ngwụrọ hmm. ihe nọ n'ime e, okwu anyị na-ekwu bụ na nke mbụ ikoro anyị na-akụ bụ ime ka Igbo tete n'ụra ka anyị mara na nsogbu dị n'ihe na njinji na na mmiri erujuola n'igwe ọ gaghị ete aka tupu ya ezowa e, aga asịrị ri na o ezowa kama na ọ dị ka onye a gwara na mmiri onye hụrụ na mmiri erujuola igwe onweghị ihe o mere hmm. kịrịkịrị mmiri ebido vụwa kịrịkịrị ya sị eh, mgbe mmiri na-avụla kịrịkịrị aga ama ebe m ga-ejeru onweghị ihe o mere ma iji hụ nche mmiri mgbe ahụ ị hụrụ ihe na-emeni ma o nwee dị ihe ọzọ gị gbabaa n'ọhịa kụrụ mpụta ede akwụkwọ ede ji chere onwe gị na mana otu ihe m chọrọ ịtụnye ọnụ na ya wụ na abịa n'ihe a na-ekwu nchekwa obodo ọ na-awụ mgbe ọbụla ekwuru kwuru okwu banyere ya obi agbala anyị n'ihe gbasara iji ngwa agha ikekwa egbe mm-hmm. nchekwa onwe anyị mana n'oge gara aga anyị elebana anya kwuo ihe gbasara nchekwa obodo tụnye ya ọnụ n'ihe gbasara agụmakwụkwọ tụnye ya ọnụ n'ụzọ gbasara ihe dị iche iche mana taa chọrọ m ka anyị chịkọta okwu a n'ụzọ ọzọ maka na nchekwa obodo a na-ekwu okwu ya gbasara onye ọbụla ikekwe ọtụtụ n'ime anyị nwere ike ndị rụrụ ezigbo ụlọ gbaa ya mgba aja tinye eletrik kpọrọ polisi dowe kpọrọ amị dowe gị si na e, nke ahụ enweghị ihe ọ metụtara gị n'ihi na ichekwala onwe gị <laughs> ihe m na-agwa ndị ụmụnna anyị n'ala Igbo bụ na cherekwanuo na onye ihe a dị ka onye na-eje ịgba ife ụgbọelu gị je zụrụ ihe a na-akpọ tiketi zụrụ nke a na-akpọ tiketi ndị bizines klas ndị fọst klas gị banye n'ụgbọelu banye na biznes klas ebe a ka edowere ndị ndị na-arụ ọrụ n'ụgbọelu dị ka makarịsịrị ibe ha na mma anara gị akpa gị edowere gị nara gị efe kootu gị e kowere gị jụọ gị ma nwere ihe ị chọrọ ịṅụ gị si na ị chọrọ ịṅụ e were mmanya jụrụ oyi champen gbanyere gị na-aṅụ ka ndị ọzọ ka nọ na-ebigharị aka na-achọ ebe ha ga-edowa akpa ha emechaa e, adọchie kọtin <laughs> ya adịghị ka ụgbọelu a felie lalie n'elu na ihe mee na ọwụ ndị nkịtị ahụ nọ n'azụ ebe ahụ na-esogbu onwe ha bụ ndị ka ọ ga-emetụta bịa hmm. anyị ụmụnna ụgbọelu alalie elu mkpụrụ obi ndị ezi omume nọzikwa n'aka Chineke bido onye onye nọ n'isi ụgbọelu pilot ruo onye du onye nọ n'ọdụ ụgbọelu onweghị onye ọ dịra ọ ga-emetụta onye zụta anya azụ ụgbọelu mee ihe mee n'elu onweghị onye ga-afọ ya okwu m na-ekwu na onye echekwala na n'ihi na ịrụrụ ụlọ buru ibu gbaa tinye sekuriti tinye kamera tinye kpọta ndị isi uwe ojii kpọta ndị sekuriti dowere onwe gị ndị nche dowere onwe gị na ọgbasahụ gị ije goro moto ụfọdụ na-egozi moto ndị nwere bulet na ọgbasahụ gị mhm. <laughs> ọ gbasara onye ihu gbasara onye azụ na onye ọbụla kwesịrị itinye echiche jụọ ihe a maazị ejikọbazi jụọ onwe gị ajụjụ si kole ihe m ga-eme ka ọ dịrị m mana ọ bụghị naanị ihe ị ga-eme ka ọ dịrị gị mma maka na ka ọ dịrị gị mma ahụ ọ dịrị gị mma ma ọ dịghịrụ onye agbata obi gị mma ọ dịbekwara gị mma o maka na a sị agụgbuwo egbula ọbọsọ onye nọ na nso aja ọ dị ka maazị odeluga abatago n'oche maazị Odeluga ihe anyị kpụ n'ọnụ ya anyị kpụ n'ọnụ ugbu a bụ yelu ihe anyị ga-eme gbasara nchekwa obodo a ọ ya wụ ihe nnọ na-ekwu okwu ya na-akọwakwu ka maazị Ọbasi na maazị Ụkachukwu kwuchara okwu mma na-atụnye ọnụ n'okwu a sị na onye chee onye chere na ọ dịrịla ya mma na ndị ọ gbasara bụ ndị ahụ na-enweghị onye na-echekwa ha tụgharịakwa uche maka na onweghị onye o zura ka ọ dị ugbu a n'ala Igbo n'ihe gbasara nchekwa obodo ọ ga-emetụta onye ihu metụta onye azụ anyị amaghị ma nwere ihe ị chọrọ itinye otu uche chi tinye ọnụ n'okwu ibe ikwu dịka ifie na um, ọ mmiri dọọlụ nwa nkịta ka ọ bụ na onwere onye ọsọ e, maka na ọkwanụ ka igbo si elu ilu maka na igbo na-elo na ife ọbụla na ọdị m mma ka ọ dịla agbata obi mma maka onye kwụsọ ya onwere mgbe eji eme na ike nọọsọm ga-akwụ hmm. ma ga-adị sọm mma eh, ọ gbara ọfụ afụ ka onye na-emezi odo n'ụwa tọrịa nkịta na nyanwe nwere ike ịjụ ese ndị agbata obi eh, maka na ndụ mmiri ndụ azụ hmm. mm-hmm. ndụ mmiri ndụ azụ ee eh, o nwere onye ọ ga-abụ nya agha bịa ọ onwe onye ọ ga-eri sọsọ ya ọma ndị ya ọkatụ ndị niile na-achị achị maka oge ụfọdụ ọ na-adịfa ka e, na ha ga-eji nwee ego zụọ onwefa ma ọfa na ndị na-asị ike nafa ma mmadụ malụ ndị ọzọ bụ ndị esoro bụrụ ndị Igbo na ike na oge rue na ọ ga-asụ ya mana anya bụ agha bịa orie onye ọbụla e, so ka anyị anya bụ mmiri ka ọ n'ọgbụgbọ ọna hmm. mmiri e, o tofegokwa ọgbụgbọ ọna na ọ na-achọzi iri isi mmadụ daalụnụ ihe m chọrọ ihe ọzọ m na-ele m si ka jụọ kwụọla ajụjụ ahụ na anyị ahụla na ndị ọchịchị gọọmenti ndị nọ n'isi gọọmenti steeti ala Igbo ọ dịghị ka ha uche ha ọ dị na ihe a ọrụgodi na uche ha dị na ya ọ dịghị m ka ha ghọtara ije a anyị ekwuola okwu ihe a n'oge gara aga si na o ha mgbe anyị ga-alaghachi azụ n'ụzọ anyị si enwebe nchekwa obodo ndị vileji kansụl. ọgbakọ ụmụnna town union aga m asị ndị eze maka na ọtụtụ ndị eze anyị nwere n'ala Igbo taa ah, <laughs> abụghị eh, o rubeghị anyị nwere ike isi maka na anyị kwuru okwu a n'oge gara aga na ọ bụrụ na ndị na-achị ndị nọ n'isi gọọmenti steeti amaghị ihe kwesịrị ime ma o nwee ihe ọzọ anyị ma na anyị nwa họpụtara ha ka ha nọrọ n'isi ha na-ejere anyị ozi ọnwa anyị nwa na-ejere ha ozi ọrụ na anyị kwanye ha na ndị mmadụ kwanye ha ọkụ n'ụkwụ ha ga-eme ihe ndị mmadụ chọrọ olee nwe na na maazị ihe aga m ele ya anya ụzọ abụọ ile anya mgbe anyị nọ na-ekwu okwu mwute ọ na-ewute na agara were ihe dị ọha were were hope ụzọ dị mma tige n'ọchịchị echetara m ọtụtụ ndị na-eche ma ndị dechara ya akwụkwọ na-asị ma ya dụnyere ihe dị ọha ukwu ma a na-ebuso hope ụzọ dị mma agha a na-akọwara ha mgbe ahụ ọgụ nwanne na nwanne na-aka mma n'ime ụlọ masị akpatala ndị eji na ihe na-ewute anya awụghụ ọhope meriri mụọ ihe dị ọha mụọ ndị ọzọ so zọ ndọrọ ndọrọ ọchịchị kama na ihe na-ewute ewu n'ọdịka ndị Imo steeti e wetara mmadụ kwete na onye a ka ha chọrọ ka ọ gaara ha oji echi Abuja were magomago wepụ ya tinye onye ọzọ maka ajụjụ anyị jụ onye ahụ echi na echi Abuja tige ele onye ọ na-agara oji agara ndị Igbo oji agara ndị tinyere ndị tinyere ya n'ọkwa oji maka ihe awụ ihe awụ ihe nọ na ihe ịjụrụ m ndị gọvanọ anyị na-achị ala Igbo olee ndị ha n'uche ha na mmụọ ha ele onye ha che ha na-agara oji maka ile anya ihe ndị agbata obi anyị ha achịkọtala obodo si unu wetara anyị chia unu unu wetara anyị nọchite anya unu anyị ga-arụ ọrụ dịrị anyị nke ndị nke anyị a na-aga ụjọ ụjọ ma ọ bụ na amanụ mmụọ amaghị ihe na-eme kama ọ bụrụ na ndị mmadụ pụtakwa kwụchiwe okwu ike ya ka m ji na-asị ihe a gafeele otu onye ma mmadụ abụọ onye ọbụla ga-apụta tụnyewe ọnụ n'okwu a <clears throat> ị gaghị aga naanị gị kwụrụ n'ihu gọọmenti haus na-eme mkpọtụ enweghị anụ ihe na-ekwu mana ụnụ gaa n'ụlọ kpọọ onye nọchitere anya ụlọ kpọlati ya lọta ejie ya ojii gakwa ebe ahụ ga-agwa ha ike ihe agwụla anyị ihe ọzọ m chọrọ ikwu gbasara ihe agwụna enwere ihe anyị gụrụ na soshal midia wụ nna ya nwodo na-abara eh, eh, ndị eh, gọọmenti isi mba na-asị na iwe dị anyị n'obi maka ihe mere na Anambra steeti otu ndị na-achị nama ga-anọ n'ihu gọvanọ na ndị iwu ndị iwu mmadụ na Anambra steeti wee si ụnụ ọhịa akụnụ kpọrọ anyị ịbịa kọshị onye ọbụla akpọla ka akpa ụdị ihe ọzọ bilie pụwa n'ụlọ onye ọzọ ndị Igbo ebe ndị Igbo ga-emeli ya n'obodo ahụ ajụjụ m na-ajụzi iwu. nna ya nwe udo ịwụ onye na-anọchite anya ọha na eze ị nwere ike elee ebe ike gị si abịa ị ga-eji nwee ike baa mba ka ege ege maka ihe m ji ebulite ihe a na n'afọ ole na ole gara aga anyị nwawu ndị Igbo nọ na e, Amerịka anyị kpọrọ nna enwe udo kpọta esi ya bịa ka echekwa Igbo ka ha niile kwụrụ gị n'azụ gawa imeghe ọnụ kwuo okwu ya wụrụ na Igbo niile na-ekwu ka ị na-anọchite anya ihe ọbụla i kwuru bụ Igbo kwuru maka na anyị tụlere anya si na ụbọchị dịka nke a abịa mgbe ọ ga-adị mkpa ka ụwa mara na Igbo chịkọtara ọnụ ma amechala ihe ahụ mee ewere ya ewufuo lezie ugbu a ị chọrọ ka ị nwee mmadụ ilezie ya n'azụ enweghịkwu gị n'azụ ya wụrụ na mgbe chi ka dị ahapụ egwu ojii ya na-agbagharị ugbu a chi ejiele ele n'ihe a ga-eme ya wụrụ ihe anyị si ka a ga-asị na a na-ekwu ndị na-achị achị ọ bụrụkwa naanị ndị nọ na ọchịchị gọọmenti steeti mm-hmm. ma ọbụladị eh, maazị nna ya nwe odo onwe ya bụkwa sokwa bụrụkwa ndị na-achị achị n'ụzọ nke ya mm-hmm. yawo ihe na-achọ ịkọwa maazị eh, Jekọbas bụ na ọbụladị ndị nọ n'ọnọdụ ọchịchị n'ụzọ nke ya n'ụzọ dịka nke ya mm-hmm. nwe odo sokwu bụrụ nsogbu anyị nwere na ha ara ha aghọta na ha amabeghị n'isiokwu anyị n'ihe niile a ya nwere ajụjụ e jụrụ ozi ha ma ghọtara ndị dinyere ha ozi eche m na ha ghọtara ndị dinyere ha ozi ọ bụrụ na ha ghọtara ndị dinyere ha ozi a sị na e, ndị be anyị si na mmadụ ma ihe ọ na-eme mana ọ maghị ihe na-eme mm-hmm. ya na ndị anyị na-ekwu okwu ha ma ihe ha na-eme mana amaghị ihe ha na-eme ha ha ma na ha na-arụ ọrụ na ha na ọnọdụ ebe ha kwesịrị ịrụ ọrụ mana ha amaghị ndị ha kwesịrị ịrụ ọrụ ha makwanụ ndị dinyere ha ọrụ ma ọkwa na ha ma ndị dinyere ha ọrụ anyị na onwe anyị iche na anyị tinyere ha ọrụ mana ha pụtara sị ka anyị tinye ha ọrụ ka ha gara ndị ọzọ ozi ya wụrụ ihe anyị nọ n'elu ya mhm. mgbe ibe ị na-ekwu dịka maka fabụ ndị aka ji ife njisi na ọ dị ka fabụ ndị aka ji maka onye ọbụla bụ onye Igbo ma ka Igbo si eme ife Igbo na-eme ife siri ike anọ gidigidi ugwu eze maka ụfọdụ n'ime ebe ọfa nọ ịchụ afafa. si ndị befa n'azụ mgbe fa ga na-achọ vootu achọwa ka ọha pụta ma n'igwe bụ ike o nwere onye n'ime fa nọ na Owerri ma n'ọnụ enugwu nọ n'Ọka nọ na Abakaliki ma ọ bụ Ụmụahịa nwere onye bụ onye Igbo onye isi na-achị achị amarọ na gidigidi bụ Ugwueze kama nọọ aka ji ha maka na aka si ji n'ezie etu fasi wee debe ọnụ maka mgbe nwoke bụ enyi ego ọha wee kechie n'akpa ifeofu na ụbọchị agbọrọ ya ya ma ọkụja gwa m ka mmadụ ga-esi n'ọlụ bie n'ọpịa mkpụrụ ife na ka ndị na-achị obodo kpọrọ oku ndị na-achị na ma ọfa niile ifeofu na agwa kpụgwọ anyị ife niile dị so na ife dị na ya kịta abụzi ee mụ ọ dịlụ ndị be anyị maka ọ bụrụ sọ gọọmenti nsogbu anyị nwere na mgbe e ji wee ghatọọ ọchịchị n'ala Igbo ọ bụzi a na-apụta na-asị ezekutiv gọvanọ ife niile mgbakọ niile na njikọ niile ọ naanị isi ofu onye igbe esiri eto ara ike na ala igbo bụ dị na ọha ọhaka ọhaka ọha na eze ọha na eze so ya bụrụ onye ọbụla na-achị achị mana ozi ka ọ na-eje kama na ndị agbata obi anyị ndị ugwu bụ ndị ọ na-abụ arọpụta ofu onye echie ya eze ife okwu na-eme anyị esiri etu eme mana ndị be anyị abịago ghọta ya were ya na ọ na-akwụ na-emegbu na-emegbu na-emegbu ndị be anyị hmm. so kịtazi ọ daa na omume ka amazia mbe na-abụ nke nwoke. onye ifu ọ na-agbana mana onwere ife gbachukwugharịa ọbịa nwere ife gbara igbo gharị hmm. n'ihe o kwesịrị ime bụ kịta ka ha ndị fabụ ịmakwa onye nọ na steeti asembli unu ezie ka maazị ọbasi si asị ya nwoke nata n'ụlọ ka a gbaa izu maka na fanwa sokwu wee tọọ ofe bụ ofe enweta eze hmm. steeti asembli na-eme ka ndị agbata obi anyị dị n'ọdịda anyanwụ ịma mgbe ha na-ekwu ọmataku a na-asị ka banwe ekechi gị eme ọkwọkịta ma ndị ondo ma ndị legos ma ndị ogun ta ekwetagwo pasị ife a na-akpọ lọọ na steeti ha maka ife ha kpochara ime etu a ga-esi chekwa obodo na nke a bụ ozi ife a na-ekwu n'ọnụ nọ na ọ bụzi iwu obodo na efefa ga-eme ka ife anyị nọ na ya anyị na polisi ka na-agba izu gị na polisi a na-agba izu kedu ụbọchị ndị polisi chekwabara igbo kamgbe igbo ji wee bata na naijiria mgbe ndị briten na ya ruo mgbe ndị ọchịchị ba ndị be anyị n'aka ndị ọgwụ ojii na ndị amị ọtọko na-ebu ife ọbụla agha enele igbo n'isi mm. na m ebure n'isi fa ga na-aga na-agbalụ ndị ọzọ ọkụ si ọva na-eme na-ere ana ọnwụrụ mgbe fa na-ewepụta na-ewenye aka si ka amaka ya esi ya ihe m na-anụ anyị na-ekwu okwu ya na-abụ na asị na igbo si ọkwọ m n'azụ ụkwụ m na-eru ala hmm. ya hapụ m ka m ji okwu m garawa hmm. ya na o ruola ya na o ruola mgbe anyị ga-eji aka anyị zọwa ndụ zọwa ndụ anyị hmm. maazị ejike arụtụla aka sị nke mbụ ịkpọlata ndị anyị tinyere ozi ndị na-anọchite anya anyị n'ụzọ dị iche iche dịka ndị nọ n'ụlọ omeiwu ka ha lọta ka anyị bịa anyị na ha daa ntị anyị jụọ ha si agwọ anyị na ụlọ gburu ọdịmkpirisi ole mhm. mana tupu gị kpọlatawa mmadụ si ka e, unu jụọ ya agwa anyị gburu ọdịmkpirisi ole unu ga-enwe n'ọgbakọ nke ụnụ ọ bụrụ eziokwu maazị Okechukwu eziokwu ọ bụrụ na anyị kwụrụ na-eche ọ dịka ife ndị ọzọ na-eme anyị kwụrụ na-eche ka ndị gọvanọ mee ya ha emebe ya anyị kwụrụ na-eche ka ndị ndị ọkaiwu na ndị eziri ozi mee ya ọ kwuru maka ọ bụrụ na ya ebidoghị mebi ya mmiri dọ na-ejide ọrụ nwa nkịta mhm. o nwere ihe ọzọ ga-ebido ya bụ okwu na-abụrụ anyị nweburu n'ala Igbo fenjasị na-enweburu na mamụrọzamsid Igbo taa enweburu nzukọ dị iche iche e nwere nke town unions nwee nke vileji council nwee nke ụmụnna nwee nke ndị ime nne mhm. kedu ndị kedu ihe a na-akpa n'ihe ndị a ọsọsọ ego anyị eri na krismas na etu anyị esisi rice mhm. maọbụ ọgọst meeting ọgwụ n'ife a na-ekwu ọ na nsogbu ha ọ na ọbụla dị ọgọst mitin na onwe ha na-emedi na even na-eleba n'anya ihe na-eme n'obodo na-eme n'obodo karịa dị nke ị na-akpọ aha mara na-ekwukwa ka ọ dịbụ na mbụ onye gbazi nke a na-ekwu maka na onye gụrụ egwu si n'ife ozi ọma nwaanyị ziri ibi ahụ na ọtụtụ enyi ọtụtụ akwa onye gbazi nke a na-akọ o kwesịrị ka ndị taụn union ọ bụrụ na a na-emezi nzukọ sikụkwa ekwe kụọ ogene gee ntị n'ikoro a bido mebe nzukọ taụn union ofu ife ha ga-ebido kpara awụ kedu ka a ga-esi chekọba ndị ụmụnna ọ bụ na ihe unu ka na-akpa awụ kedu onye nwaana maọbụ onye nwaana anị oge ga-eru mgbe a ga-achọ onye ọbụla ga-agba ọsọ na amarị iji zọta ana ahụ bụfe azọwute kwesịrị na a ga-ana ala na nkata bara ime gbalọ wee buruzie wee bupụ nke dịka ibia wụ na ndị ọrụ oyiwu okaziko nya ndị gụrụ akwụkwọ na ndị na-akụzi akwụkwọ na ndị ọka iwu na ndị dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ na ndị dibịa ngwaọrịa ma ndị dibịa afa nke ọbụla ịdọ na-alụ ma ị na-azụ afịa ebe ọbụla ị nọ oge eluo na a ga-ejikwa eji nkata ọkachasị ndị mma a na-enebanye anya n'ọha maka ọnụ na-eru n'okwu hmm. ọgwụ gị nyere onwe gị ọ dịghị ka iwe onye ndu maọbụ n'ibụ onye ọnụ na-eru n'okwu n'ife ụmụnna maọbụ n'ife taụn union maọbụ n'ife obodo oge elugo a ga-ana akpa anya bụ nkata dịka ntị ikwu na mbụ mmiri dọ na nwa nkịta ọ bụrụ na anyị na-anya ya afụ ndị gọvanọ emegburu ya ndị nọ na haus of Assembly emegburu ya ndị eze ndị ọzọ emegburu ya oge ruo na ndị nze ga-emezi ya ihe o obi jiwe sie m ike nwa obele bụ na a sị na ibidowe ọgaranya ọ bụghị ụlọ ọbụla ọghọm anyị ebido na ndị ọdịda anyanwụ anyị wee gbeghe anya anyị nwawo ndị na ndị ụzụ ga-enezi anya n'ọdụ ọdụ ya bụ egbe ka anyị fụ ka esi akwụ oge maka anyị afụna etu ha wee jiri nwayọọ pịkọba anya bụ ife ahụrụ ife melụ tata ọife akpalụ akpa wee na-agbarụ n'ute hmm. ọife akpalụ kpaa ya kpaluo ya n'isi kwuo etu a ga-esi mee ya bido ụbọchị nke mbụ si na ihe a na-eme hmm. ụbọchị nke igbo anyị na-afụ ka o si aga anyị na ọsọsọ nke ibupụtara flash na moto mee anyị afụna ọdịna n'ife dere akwụkwọ sin ọya ọwụrụ lọ steeti ya ụzụ amaghị akpa ogene dịkwa ya wee gba anya n'ọdụ maka hmm. kantikwu mmiri dọ na-eju ọlụnwe nkịta ya wụ ihe a na-atụnye anyị na-ekwu ya a na-asị onye ọbụla chewe echiche tụwa alụ gbakọta ọnụ asị na asị igbe bụ ike ibu anyị ndanda akpọkọta agbakọta abụọ nyọ mmamịrị ọkpụfụ n'ihe dịkwanụ n'ihe nchekwa obodo a abụrụkwanụ naanị ihe a ga-asị a na-ekwu okwu ya ọ bụrụ naanị eh, egbe ole ka anyị ji mma ole ka anyị ee ọ bụrụ na anyị egbe pụta anyị ga-eji ya kpachie ya nke ọma dowe chere echere mma amụọ ya mụọ dowe ya chịrị chịrị mana onye na-agba egbe ga-enwekwa ụbụrụ e ji agba egbe mhm. onye na-egbu mma ga-amakwa ka esi egbu mma maka ka esi egbu mma eji asụ achara abụrụkwa ka esi egbu mma eji e alụ agha ya na n'ụzọ dị iche iche mana even ma bụla dị egbe ahụ a ga-egote a ga-edowe ọkwa ego ego banyekwara na ya mma ahụ ego banyekwara na ya n'ihi a ihe ọ dịkawo ihu ọrụ ọrụ a na-arụ chere ihu n'ụzọ ụwara ihu n'ụzọ dị iche iche ya ma ndị nwere akpa obi eji alụ ọgụ gaa jụọ onwe gị enwere m ike were akpa obi ma mepụta ihe ga-enyere na obodo m na abụrụ m ndị Igbo aka maka nchekwa onwe ha ndị kpatara akụ nwekwara ọrụ ha kwesịrị ịrụ ndị gụrụ ihe gbasara iwu obodo lọọ nwere nke ha kwesịrị ịrụ ndị gụrụ sayensị injiniarịn nwere nke ha kwesịrị ịrụ o ụlọ na-echeghị na ọ dị mkpa na anyị na-ekwu okwu ihe gbasara nchekwa obodo a anyị kwesịrị ịdị na-eche ya n'ụzọ wara aba n'ụzọ dị iche iche ka anyị na-amata olee ngalaba ọnọdụ ndị Igbo nọ na ya ma bụla ma ndị nọ n'ụlọ ma ndị nọ n'ofe ofe mmiri ma ndị kedu ihe ọ bụla ịma anyị nwere ị nwere ike iji wepụta ji tụwa atụmatụ ihe ị ee, e, ọ tọọla m ezigbo ụtọ maka anyị bidoro wee na-asị ndị kwesịrị ịrụ ọrụ a bụ ndị na-achị obodo n'ala Igbo ma ha adaala mba a na-asị mgbe a ga na-aja ka ajalite ha ike agaghị hapụ ya ebe ahụ ekwere m ndị katụma ndị ma gụrụ akwụkwọ na-arụ ọrụ ọtụtụ n'ụzọ dị iche iche n'ala Igbo ndị ọkaikpe unu nwere eh, mgbakọ nke unu o ruole mgbe unu ga-abịa tụwa alụ elee ihe a ga-eme ihe a ọ bụrụ ịga sị ka ebido gbawa akwụkwọ ọ bụrụ ịga sị ka a kọwara onye onye e, steeti ọ bụrụ na ma onye isi ọhaneze ọ bụrụ na ị mahụ ihe ị ga-eme ka anyị nyere gị aka ka a tụọrọ gị alụ maka ihe a gbasara mmadụ niile ihe ọzọ m chọrọ itinye ebe a anyị nwa na-ebihụ n'ụlọ anyị nwa na-ebihụ n'ụlọ ịgụọ ọtụtụ obodo dị iche iche Britain mm. Germany France e, Canada bịazie wụrụkwa US a ebe anyị bi ọtụtụ ndị Igbo bi ebe a ọtụtụ ndị Igbo bi ebe a nwere ezigbo ọrụ ha na mhm. ha na-akpata ego ọ dị mkpa na anyị nwa ga-ebido mara otu anyị ga-esi tụwa alụ na ndị na-achị obodo anyị bi na ya mhm. na-agwakwa ha na ihe na-eme anyị n'ụlọ ka a mara enwere otu e ga-esi mee ka ha ghọta nsogbu dịrị anyị lee ma ha ga-enwe ike inye anyị aka ọnwụ na-eju hụ elee otu ha ga-esi ma mhm. n'ihi na anyị pụta ee eh, dịka otu anyị si eme n'ụlọ ike otu onye ike otu onye onye bịa ya nọrọ onwe ọtụtụ ndị mba ọzọ bi ka e were amerịka ọtụtụ ndị mba ọzọ bi na amerịka ha ejikwatala onwe ha ọ ego ka a na-atụ ego amara onye ga onye eh, ndọrọ ndọrọ ọchịchị eh, na-anọchite anya ha amara otu e ga-esi na-akwado maka ọ nkụ ịkpara <laughs> eh, hmm? maka echi ihe a ga-esu ịma ọtụtụ ndị e, metụrụla okenye chetara ọnọdụ anyị mgbe a lụrụ agha Biafra mm. mgbe anyị ọ dị nnukwu mkpa ka anyị nwee enyi gbara ọkpụrụ ga-enye anyị aka echi ele anya n'aka ekpe ya enweghị enyi ele anya n'aka nne ya enweghị enyi Britain enwee ihe ọbụla anyị ga-eme ha ga-eburu ụzọ gbachie ọnọdụ ọ ya gburu anyị na Biafra lekwe ka mmiri na-elu anyị enwere enyi taa mm, ọkwa nwa nọ na mba ga-achọwa enyi maka a na-ekwu ihe a anyị nwere ụmụafọ amaala anyị ndị dịka ndị dịka onye nke bụbụrụ onye odeakwụkwọ Commonwealth mm-hmm. anyị ọkụ anyị mm-hmm. nwere ndị dị ka mba anyị nwere ọtụtụ ndị mara ihe ihe chukwu mmadụ bụ ike ndị mara ọkpụrụkpụ nwere mara ihe ha na ndị dị ka Kofi anan ha rụkọrọ ọrụ Mm. mara na ihe gbasara iwu mmekọrịta obodo na obodo ịkwesịrị ibido wepụtara anyị nnomi wepụtara anyị atụmatụ otu a ga-esi ihe e na-ekwu okwu ya gbasara inwe enyi mana ọbụla dị naanị ndị nke ahụ ndị bishọps dịka ndị bishọp ndị katọlik mm-hmm. ha na-abịa obodo a mm-hmm. si jụkwana ụmụnna anọ ebe a sị olee ihe eme ihe ha na onwe ha na-abịa obodo a na-ejekwuru ndị bishọp obodo ndị isi ụkọchukwu nnukwu ụkọchukwu ndị kenu n'obodo a mhm. nwere ọgbakọ nke ha mhm. nwekwara ọnọdụ ha ụzọ ha sikwa abịa adụ ndị na-achị obodo a kpụrụkpụrụkpụrụ mgbe ọla ha chọrọ ihe jekwurukwanụ ha kọtụrụ ha ihe ewu nsogbu unu olee otu unu ga-esi nye maka na ihe a na-ekwu ọ dịka ka agazi nzukọ abụrụ naanị ndị ndị nzukọ ndị otu kristi abụrụ naanị nsọ ndị na-ekpe ekpere na-ekpe chaplet na-agụ baịbụl maka na onye nwụrụ nwa anaghị ekwu haleluya Mhm. a na-akwana ekwe eto aha Chineke n'ala ndị nwụrụ anwụ ọ n'ala ndị dị ndụ ya na ihe ị na-ekwu okwu ya bara uru maazị Ejike mhm. onye ọ bụla kwesịrị ịjụ onwe ha ajụjụ jụọ onwe gị si ihe anyị na-eme osu ọ dawa ike ike olee ihe anyị nwere ihe anyị ga-eji chekwa onwe anyị anyị nwere ndị ga-gbakọrọ anyị ọsọ ndị anyị na ha nwere mmekọ ndị enyi elemanya maazị Odeluga ọ dị m ka ma asị gị tụnyekwula ọnụ n'okwu a n'ụzọ ọzọ ị nwere ike isi chee ya mhm. ibe ọkịta ka um, anyị ji okwu um, maka na o tego ọtụtụ n'ime anyị na-ajụ eze na onye kpakwa ọnụ onye lile ọjị gbọọ ya n'elu onwe ọkụ ka Chukwu si alụ ọlụ ebu maka ndị Igbo tinyela ebe ndị Igbo nọ ka o ji wee bụrụ na dịka etu esi akpa ndị Igbo ọ dịka onye nwe anyị a na-alụ ọrụ wee ji nwayọọ wee Igbo wee gbasaa na mba ụwa mgbasa afọ bụkwa ka anyị wee nwee ike wee nweta enyemaka n'oge dịka ọtụtụ obodo ebe anyị nọ igbo maalụ ka esi eje na mba na elue na mba si ọbịa bụ onye abịagbuli ya o nwere obodo ọ na anyị nọ anyị ada etu egbo mkpa n'obodo afọ kama anyị aghọtara n'etu ụwa si aga onye ọ bụ nkata iva anụba ekwu maka kaira bụrụ ndị bi na mba ọkị kachasị isi kachasị mkpa maka na ị na-anya na ife na-egbu igbo isi ya dị ọkpọsọ ọsọ na Abuja mm. isi edikwa na London dịrịkwa na Washington dị na Washington mhm. anya inwe ike chọwapụ ya efu ya na ebe Paris mhm. maka ka a lụrụ ọgụ ka ndị ilo anyị busoro uh, agha na 1967 mhm. ụwa gbakwara izu gbaa idu onye ọbụla ghọta ya na-agbalị izu si o ji bụ mmadụ dịka prezident Nixon na-esiri anya ife na-eme wee tie tinye na achọ ka ndị a nwụrụ mana Chukwu ama nkwe n'ụdị ife a anyị gbuo na ọ dapụtakwagho kịta na ife eji bụ mmiri ka ọ nọ ọna bụ na n'ọsọsọ onye ajụrụ ese mara ife melon ya ife melon ya anyị anaghị nkwesị ka ụdị ife a mee ya bụ ọnwa ife ọbụla ndị Igbo na-eme na mba ụwa ọzọ ebe ọbụla fanọ nọga ebe ahụ ndị na-achị ịprọfụ etu afọ a na-ekwu okwu ara azụ azọ ndọrọ ọchịchị prezidenti a ga-atụ alụmalivaya mm. agba mbọ fụ na ndị na-eje kọngres na ndị na-eje steeti asembli na ndị na-ejela ya ozi bụ ndị brand na ịmụ maka mm. n'obodo a nwere ife onye nọ n'etiti nọ n'ime ụlọ onye nọ n'izu ga-eso tinye ọnụ n'okwu mm. ndị mmadụ na okwu a na-ekwu bụ na ọ bụrụ na ị nọrọkwọrọ n'ebe a na-agba izu ịma na ọgụ ka eji e wee nọrọ mm-hmm. ya bụ kịta abụrụ mgbe ọ ga-abụ depụta ozo na maọbụ anyị nọ agbakọ anaghị akwaghachi ebi na-agbafu ego na-agbaso mm. a na-achụlụ nke a ga-eme nkịta ka a kwesịrị na-agba mbọ onwe onye na-azụ ọchị onwe nwaanyị kwado ịzụ ọchịchị Mhm. anyị achọtakwa mmadụ chọrọ onye ọbụla ọ bụrụ onye agbata obi anyị ma onye bụla anyị mana ọ na-eje nwa nwoke na-ekwe ife dị anyị mkpa <clears throat> okwu apụta na ka anyị si chọọ ka itinye ọnụ mhm. ndị na-anọchi anya anyị bụ sinetọ maọbụ ndị na-anọchi anya dịka ndị House of Reps fanataluo ụlọ eje na ebe fa n'ọfịs fa na gịnị takilfa ka o si dị anyị ọ dị mkpa ọ dị mkpa nne ọ dị mkpa rinne maka na na-afụgo ife ame na Anambra ọkọ hmm. wee chukwu ji e wee gosi anyị nọọ mba a na-abala agụ ka ụfọdụ ndị a na-achị Naijiria na-eme na ume adịrọfa n'ime maka na ọ bụrụ na mmadụ apụtara kọba ife menụ onwere onye ife ga akọrọ Ma eh, mana ọ na-agakwa ndị na-esie ndị amị na ndị polisi na-esie apịalụ ndị Igbo ịtarị hmm. ndị agha a na-amachi ụla ka na gọvanọ na-aga ọ bụrụ ndị ọzọ na-ekpokogharị ọ dị mkpọ na ikpokogharị ọtụtụ n'ime mmadụ na ike na ọlụfa na-alụ bụ kabajelu ndụ zite ma ọ bụ ndị ọ ga-abụ ndị amajubes echibasi eri ego mm. nọ mgbe ọnwụ bịa mm. ya na isiokwu bụ na ka anyị na-ekwu na ọ gbasara onye ihu gbasara onye azụ a na-arụtụ aka na ndị nwa bụ ndị a na-akpọ ndị diaspora ndị nọ na n'ofesi na ndị nọ n'ezi ọ dịka a ga-asị na ihe otu ihe m na-echekwa ka anyị na-ekwu ihe awụ dịka m nyere m jiri ihe ndị na-akwọ ndị na-azụ tiketi eji agba efe ụgbọelu nye ọmụma mhm. maka na ọ bụrụ na ị nọrọ na Amerịka na-anụ ihe na-eme n'obodo anyị ma ị nọ na London maọbụ ị nọ na ebe ọ bụla ọ sọrọ gị nọrọ ị na-anụ ihe na-eme n'obodo anyị hmm, obodo nke ahụ agwụla m ike chukwu mekwere ebere ya bụrụ na apụtala m ebe a ha chọzi igbu onwe ha ha gbuo onwe ha mm. mana gị onwe gị si nne m nna m ọka nọ ebe ahụ ụmụnne m ikwu na ibe m ndị enyi m ha ka nọ ebe ahụ asị ihe ọ bụla mee ha ọ ga-ewute m ka ọ gaghị ewute m mm. ọtụtụ n'ime anyị akpatala ego obodo a laa n'ụlọ gaa rụọ ụlọ elu rụọ ihe niile ụfọdụ etinyere ego n'ihe gbasara oji ego achụnta ego n'obodo anyị ka ha nọkwa ebe a na-agba mbọ ihe mee ọ gbasakwara gị ya wụ maazị oke ụkọchukwu achọrọ m ka etinye ọnụ n'okwu a olee dịka asị nnụ kpọ ya aha ụtụ ya aka kpọmkwem mm-hmm. sikwelu ihe dịka na mpaghara akụkụ gị onwe gị dịka onye na-arụ ihe gbasara ọrụ kọmputa mm-hmm. olee ihe asị ajụọ gị kedu ihe ịma ị nwere ike ime nye godi ntụziaka ihe a ga-eme ka nkụ ya e, etu ife si dị um, ọ dị nke a ka onye amụma Jeremaya fụ na akwụkwọ nsọ wee jụọ sị ọ gịnị na-eme ọ na ude akụ adịrọzi na ọkụzụ ka ọ na onye onye mgbe ọrịa nọ ya na ndị be anyị ada aga ka ndị afọ na-eto o nwere onye na-agwụ ha anyị nwa bụ ndị ndị na-eme ife gbasatalụ ife a ga-eme eme ka nkụ ma ide ma igosi ife na-eme ịgbasa ozi dịka anyị na-eme ugbu a ịchịkọta ndị be anyị ọnụ ime ka ebe etu a ga-esi wee na onye wụ ọnọdụ ịkpa nkata mee ka ọ gaa ebe niile ihu nga ụwa niile ma ọ bụrụ etu a. ọha ncha ka anyị nwere o so n'ife anyị ji iko ife anyị ji eme ya wụ abụrụ na anyị ka mmadụ niile gbara ife ọ bikos na ife ife na-eme n'ụlọ na-ewute anyị n'ụlọ ọ ga-adị mma ka ọ dịla onye ọbụla etu o si dị anyị anyị si wee bido nya bụ ife ka e wee gbasaa ozi ya ka anyị e wee bido nkata anyị nkata anyị na-akpagbu n'onwe anyị ka anyị kpapụta ya n'ilo hmm. ka zonyere anyị aka mee ka nke anyị amarọ ka anyị mara ọfụ eziokwu anyị nwere agafe ndị kọmputa ọ ndị a na-anụ afa ha ọ na abịa ebe agwa na anyị egburu ha tikwa nyanwụ ife onyoko kọmputa ma ebe niile na onye be anyị na onye naijiria na onye nke anyị ana-eklem anyị na-azụ nọ nke anyị hmm. ee anyị anọzi mmadụ mmadụ na-esi hmm. oge aga na anyị ga-ada efe aka na-anara aka n'ife asịrị na anyị na-eme na ego asịrị na anyị nwere oge eruo na anyị ga-ebido onye ọbụla na-ege ntị ọ bụrụ na na Facebook ka ịfụrụ ya gwa anyị ife gị na-eche gwa anyị ife ị nwere ike ime oge eruo na anyị ga-ebido kpara anyanwụ ugwu ebe anyị bi ma ndị bi nso ebe mbe ma ndị bi ote aka hmm. chukwu daalụ na ma watsap ma fesbuk emee na ka ụwa pekarịa mpe ka ọ dị o nwee etu isi wee che anyị nwasị wee nwee ike ikwugharị ife anyị kwuru maka uche bụ akpa anyị bụrụ nke anyị imee ka anyị marụ ka anyị na-ekwunye bụ uche aba o nwere ife na maazị odeluga kwuru nchọrọ ịlụta aka anyị na ebe a na-ekwu maka ndị na-azọ ndọrọ ndọrọ n'obodo ebe anyị nọ maọbụ na Spain maọbụ na London maọbụ na US ebe ibi ka ị ga-awachi ife ọpụtara bụ ife na-eme ebe ahụ ịmasị mba ndị Amerịka bebee nke ha na-emecha na ị na-anụ ọmarịcha ụnụ ikwụbara na be nna gị na ala Igbo ọ bụ na azọta onye ahụ n'Igbo ụnụ ahụ ekwuwala ama akwụ ọ bụ na hmm. unu cheta ka njikwa n'akwụkwọ nsọ ọzọ unu cheta Mọdekai na Esta o jekwuru nwanne ya nwaanyị nọ na nọ na eh, bi n'ime ebe eze wụrụ nwunye eze si ya nwata nwaanyị onye ma nọ maka ọnọdụ dị etu a Chukwu ji debe gị ebe ahụ hmm. ọ nọ na diaspora ebe ọ na-agara anyị werere karịa ndị nọ n'ime ime ọkụ na Naịjirịa onye ma nọ maka onye ọnọdụ a ka Chineke ji pụta ụnụ ka unu wee nwee ike isi ebe ọzọ wee lebanye anya hmm. oge eruo onye ọbụla malụ nke ọ na-alụ malụ nke o bu n'obi ya mee ka ọ pụta ife ka ya na ụmụnne ya kpaa nkata ka anyị e wee dozie maazị Austin ụkọchukwu obibe gbaa afọ nnukwu ịma na a sị na egwu ada atụ afọ o wee bụrụ ụzọ n'agha akara aka a na-eli ngwọrọ mhm. nọọsụ osisi nụrụ ebe a na-akpa nkata na agha egbu ya bịakwụrụ ya na nkịta hapụrụzi mgbe igbo ga na-atụ egwu na-asị omeaṅa ike aghara isi n'ọya kwu mba a na-agba izu etu a e ga-esi gbutu ugbo osisi mhm. ị na-asọ anya ị na-asọ anya onye gị na ya na-eme na-abụ ọta ọbụa n'iru ndị nwa nọrọ n'ịta ịkụ ịbụ ya n'ụkwụ mhm. so na kịta abụrụzi mgbe ọ na-aba na-ekwu a na-asị mba sisi ji nwayọọ mba unu abazi na mba ka ka agbaka etinye onwezikwa onye ka m gwakwa unu kamgbe eji wee si na n'ike ndị Biafra wee tọgbọ mgbọfa wee sị ka anyị natakwa na Naịjirịa ọkwụ anyị anyị bụ ndị tọgbọrọ egbe na mma na ji. ndị anyị dafa na-eme jee bute bute mgbọ kekwe nkwụcha wee na-anụ ya ọgụ wee genue kịta nya omego arọ iri na ise mhm. fana na-anụso anyị ọgụ n'ụdị dị iche iche mhm. kịtazi ọpụta gị ife kamgbe Buhari so wee nụ ọgụ nke izizi ọpụta gị ife n'obi ana fanwa na onwe fa ekego nkwụta fanwa emego mee na ike na ọtọgbọ anịtọfụ ute ị anya ndị oduchiegbu niile pụtago na naijiria ịfụnọ ndị azụrụ azụ fa wee na abịa na-egbu igbo na-egbu igbo kama na ọ dapụtazi alfa kịta na fabụ nyabụ ife akaikwugofa hmm. mana ada ama ama uche dị ya hmm. apụta ezipụ ndị a apụta ajụzi afafa achịnye aka elu si na cha na akwụ maka ya mhm. mana ị na-anya ị anya etufa si wee bụrụ ndị amị bịa be anyị dọba ebe ọkwa ebe nsogbu ada garụ mhm. nọchie anyị anya na-eme unu ịnọkọtakwana kenkwụcha kenyere onwe na nkịta abụrụzi mgbe a ga-eji eh, na-atụ egwu onye ọbụla kwue ka ọrịa onye ọbụla kwue ka ọrịa. Mhm. ọ bụrụ anyị ncha ga-eje mba nga nwa ka anyị jebezie nga ọ mhm. ka kwụọ na akpọchidola anyị ofu ebe anyị chekwazie onwe anyị karịa mana anyị nọ ofu ofu mana mhm. atụtụli anyị ka na-atụtụli ọkụkọ ọka ndị ọha na eze kịta ka unu kwesịrị ebe ọbụla igbo nọ bụ na jegba igbo zu bido mewe ka nwoke maka mmadụ ama nọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ maka na ife ndị agbata obi anyị nọ ọdịda anyanwụ mere ka mmadụ baa mba o nwere ife ọzọ anyị kwesịrị ime na abụ jesi na nna aka efe unu na-eme weta ka ihe ka anyị makoro esi dabara anyị ndị bụla sikwa ile onwe ndị anyị na nọ ndị ijọ fechekwa echekwa agụkọ onwe fa na ndị hausa na ndị fulani emegokwọnụ mesia fama na mbe na abụ amalụ nke bụ oke mm, ya mm, na ihe maazị odologa ndewo na ihe anyị nọ na-atụle na-ekwu okwu ya bụ na anyị bidoro ikwu okwu a na-ajụsi ole ihe anyị ga ya anyị arụtụla ọtụtụ ihe ndị dị iche iche aka anyị ekwuola na ndị wu ndị nọ n'isi ọchịchị obodo dị n'ala Igbo adịghị ka ndị ma ihe e, atụrụ ha n'ahịa anyị wee sị na o ruola mgbe Igbo ga-alaghachite azụ bịa were were oche ọgbakọ ụmụnna maọbụ town union village council ọgbakọ ụmụnna ka bịa akpụlema ihe a tinyewe ọnụ na ya mara ma ga-ebido ziwe ndị anyị dinyere ozi gbaghachite ha azụ ka ha bịa anyị na ha daa ntị ka anyị jụọ ha si agwọ anyị na ụnụ gburu ọdịmkpirisi ole nọrọ elu ya na-etinye ọnụ na onye mma ihe o nwere ụfọdụ ndị nwere akpa obi ụfọdụ ndị nwe aka ji akụ ụfọdụ abụrụ ndị ndị nwere mmụta n'ihe gbasara ọkaikpe ụfọdụ abụrụ ndị nwere akara nzere pụrụ iche n'ihe gbasara mmekọrịta mba na mba na ọtụtụ onye niile kwesịrị itinye ihe ọnụ nke ọzọ abụrụ na ndị na-ofesi onye ọla kwesịrị itinye ihe ọnụ na ndị anyị jinyere ozi ma ndị nọ n'ọchịchị gọọmenti steeti ma ndị nọ n'ọha na eze na unu ohere si pụtanụ ka unu lee ebe igbo gbakọrọ n'ụbọchị mba dị iche iche ka ụnụ na ha daa ntị ka a mara ka a ga-eme ya anyị arụtụkwa aka na si na ọbụla dị ndị bụ ndị isi nzukọ dịka ndị bishọps, unu echekwala na ihe awụ ihe gbasara naanị ndị nọ n'ọchịchị unu na-ekpe ekpere na-eyi uwe ojii na-asị ndị mmadụ kpewe ekpere ọ dị mkpa anyị na-asị unu pụtakwa ka unu na-apụta kpọtụrụ unu ụmụnna kpọtụkwara ụnụ ndị bishọp ndị nnukwu ụkọchukwu ibe unu ndị nwekwara ọgbakọ nke ha n'obodo a dịka anyị siri nwee n'ụlọ ndị isi nwekwara ọnọdụ dị iche ha na onwe ha si arụ ndị ọchịchị obodo aka n'akụkụ ichetara ha ihe kwesịrị ime ọ bụrụ na ụnụ na ha daa ntị ha ga-amakwa maka asị onye daa olulo chilie aka elu a ga-enyere ya aka pụta ya igbo ndị ọma asị onye jụwa nkwụ kapịwa ọnụ ụpụ ya erula anyị ekpala nkata ihe ruru otu awa tupu anyị emechiwa ya achọrọ m ịjụ ndị mụ na ha nọ n'oche nkata ma nwere ihe ọzọ ha chọrọ itinye ọnụ na ya maazị ejikọbasị anyị akpala anyị ekwuola ọtụtụ ihe ihe masịrị m n'abalị a anyị ekwuole ọtụtụ ihe ndị mmadụ nwere ike ibido mewe nke a wụzighị akpacha onye ọbụla alaba oge e, e, e, nkata agaala n'oruole mgbe a na-ekwu ekwu a na-eme eme onye ọbụla na-anụ ihe a nga ọbụla ịnọ ọtụtụ ihe ekwurule ị nwere ike ibido mewe mara ma ọ n'aka gị ka Igbo ga-esi nwee nzọpụta si bido mewe enwekwana onye nwere alụ ọ ga-atụ maka anyị amachaghị ihe niile anyị kwuru nke anyị ma onye ọbụla lere anya chee na ei na ekwukwena hụ nke a biko jite ozi na Facebook ma otu ọbụla iche na a jitere anyị ozi ọ a na-amụta a na-eme ya na-abara Igbo ntị a na-asị maazị ụkọchukwu ọ dị ụzọ ihe ịtọ nchọrọ iji wee mechie okwu nke mbụ bụ na anụ gbaa aja ọzọ gbaa ya aja egbe o tee n'anya ma anụ gbawara aja ọsọ onye ji egbe gbaba njikọ ọka nke bụ njikọ ọka dị mkpa ike otu onye ada alụlụ anyị ada gara anyị ozi a ga-anyụkọ ya bụ mmamịrị ọnụ ka ọ gbaa ofụfụ ọzọ bụrụ na n'ime obodo ife ọjọọ agbaa n'ahụ o kwesịghịzi ka ọ bụrụ omenala anyị akadazienu maazị odeluga Igwebuike onwere ife gbara Igbo ghalị dinta ebe gị bụ egbe si na ya ọ bụrụ na eleka ntị ọba na-efezi efe nke ebe ebe ya ga-agba atụ atụ kịta na mme onye na wetuo obi ka anyụkọ mamịrị ka amanụ ọ ga-abụ ma na ndị kwubere okwu agboo e, ụfọdụ chifue ụfọdụ a ike nọọsụ ụzọ fa nọ nke ife ka a ga-eme na ọ bụrụ na ife ọzọ anyị eme na onwere nwere ike ọ mba ndị oyibo si na <laughs> there are many ways to skin a cat unu na-anya ndọrọ ndị ojii ndị be anyị ndị igbo ebupụ na igbo oru na amerịka ọnọdụ mfa nwe ka o si dị onwe ka o si dị ọnwa wee bido tụbalụ ife anyị eme enwere mmadụ dịka Martin Luther King ọ na-ayọ na asịsị ji kwọ nwayọ nwekwa mmadụ dịka makomek nyanwa na-asị na ife ga-eme echi ya mee taa ụrọ mgbe a ga-eji nọlụ gbaa um, ndị ọcha nke fanam um, akụmụndịbe anyị maka na ọfana onye na-ekwu ibie na-ekwu akana na-asị mba ka ama ka a esi wee menya bụ ife nye nwere onye asọ kama na bụ um, onwe onye atụba alụ onye ọbụla weta alụ ya na uche bụ akpa e, abụ na eze onye agwana m na ike na ọ bụ na emere efe ikwu si na ọ bụrụ ya bụ ife anyị eme tụta alụ onye ọbụla nwere nke ọ ya alụ ma ndị nne ma ndị nna ma ụmụaka ndị ọgbọ ndị ụmụ okorobịa ndị ụmụ agbọghọ ndị ike onye ọbụla nwere ozi a ga-ezi nke ọ ga-enye kama na ife niile a na-eme ife niile ọ bụrụ ofu ụzọ ka a na-aga mhm. onye akpalizi n'ibie onye akpali agwọ nọ n'aka igbo alarụnalụ daalụ ya hụ igbo na-ege ntị ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ịkụrụ akwụkwọ ọzọ anyị na-egekwa ntị a sị ọrụ mara ya mara ọrụ ofeke ofeba n'ọhịa o rukwuolanụ n'omume ka anyị mara nụ ka anyị ga-esi mee n'aka mgbaghachiri anyị n'ihu onye ọbụla tinye ọnụ n'okwu a tinye uche wepụta ihe ijiri bụrụ mmadụ ka anyị nwee ike chekwa ala Igbo ka ọ dịrị onye ihu mma dịrị onye azụ mma ya gazie ndụ mmiri ndụ azụ ọganihu onye ihu ọganihu onye azụ ọ dịrị ụnụ ya ka anyị na-aga n'ihu Igbo ga-adị ebi ebi ebi ebi ndewo Cachorro. Quando você